Hello, onye na-akpọ? Emeka, ọ bụ m Obi. Obi, onye nke m, biko gịnị ka iji bata? Onye m, naanị obere ihe ka m nwere ike ịzụta o. Enwere m isi ọma lọta tupu emechaa ọdụ ụgbọelu. koronavirus anaghị egwu egwu eziokwu. Ike gwụrụ. N'agbanyeghị ka anyị hụ na mgbede a o teele ori oringo n'obodo Naijiria ama m na ebe oriri na nkwari jupụtara ebe niile. Ha ka nkụ <laughs> mana ikechi obodo oyibo bata ndị NCDC kwuru na ị kwesịrị ịnọ n'ime ụlọ ka abalị iri na anọ gaa nke a nwoke enwee ike mara ma ibutara butere ọrịa ọnwụ ka ọ na-ebute ya tupu gana ndị ọzọ a na-erikọ ma ṅụkọọ ịhụ na egbochiri mgbasa nje korona n'ala anyị Naijiria ga-esite na otu ndị niile si obodo oyibo na-abata si ewezuga onwe ha maka nkọwa zuru ezu kpọtụrụ NCDC na webụsaịtị ha mee ihe kwesịrị ekwesị mee ya maka ọdịmma nke gị na nke mmadụ niile ozi ya si n'aka gọọmenti etiti na-ahụ maka ahụike na NCDC nakwa ndị na-akwado ha na-erute unu